ihe njiri isi bụ gotere ele ihe njiri ọkwụ dere kedu ụdị mba mụ na ha dị n'ime ụlọ nke nso bịa mmadina mmadina mmadina onye gbakọrọ ọnụ ụzọ ebe m na-edesi ya kedu onye gbakọrọ ụzọ ebe m na-edebe ihe ụta maka ụzọ nwa agbakalụ isi na agbakọ ka ị na-etiri m nnoma mmiri kwuru saa gị ọ gịnị nwere ike iji nwayọọ wee jụ m ajụjụ ọnwụnya na ngwa akpakara ebe idebere oke ọgbọgwụ kpọrọ m nwa nwa ofe ogiri na-abụghị nwere kpọrọ m nwa gịra gwa tupu ana m egbu mmadụ a ma egbu mmadụ gịra egwu isi mmadụ atọrọ n'ala egwu mmadụ kpọkpọ ya ọ bụ nne ebee ka ụmụaka nọ Akagome mmemego mumadu ogasi mmadụ ọ ga-asị agụ nkwọ kwenu mmadụ solike akago mmemego ụmụ mmadụ ọ ga-asị agụ nkwọ kwenu mmadụ solike kago mmemmego ụmụ ọgasị agụngwọ kwenu mmadụ solike akago mmemmego ụmụ ọgasị Kẹ́ madama. Nke ni na-eme ihe otu ndị nwere ichaga eri. Ego ni. Ego ni. Five hundred naira ya sị m ee. Ike bụ mgbọ ma ọ jụkwara gị ajụ. Ego ni ka ị na-ere obodo na-eme ego biko. Abụ m n'ịbụ onye okwu n'ụka. Onye kwara m bi ebe a dị enyi enwekwa mgbe o ji ife m na onye n'ụka mana ị na ha agwa ndị okwu n'ụka nkịta ị na tupu mere ebere ihe nsọ onye gwara gị gaa rie nri ebe a gwara onye okwu n'ụka gị si n'ụlọ gị wee buru okwu n'ụka wee m aga m eresi gị okwu n'ụka nye m ego m Ah, ah, nwunye ya ka m mba nọ mkpọ m nara ha ngwa ewere iwe mpụta echika nye ya ego ọ gaghị nye m ego biko nye m ego ma ọ ma mba ime nye m onye kwuru ka nye m ndị echi nye ya ego ọkwụ na ha kwuo ah, gịnị ka m mere onye ọka ikpe gịnị ka m mere lọya ihe a na ihe a na nwoke a nwoke dị right because ụkwụma onwe ya ị ide price ihe niile na-ere ya pawa ya na nna chukwu debekwa then onye bịazi ọkụ ọnwụ na ọ ya ego na-eru ọtọ n'ọla ebe m na-edekwa enye mgbe ọ batara ebe ọ tụkwara m ego ka m na-ere ndị a na-ejije na otu a ọ mụtara ọgbọ gị nna anyị nyebe ego m ọga anyị nwere ebe ọ wụ kọmị gụnwa ya kparịzie nwoke mmadụ biko hapụ ya ọma bụ esi nri ego newe ego gị ego bụ 500 naira 500 tek ikwe were ghara nwoke mmadụ na-agada hapụ ya biko n'ụgbọ ebe ọ dọrọ aka hapụ ya hapụ ya na ego na hapụ mmanya ọkwa m nye m biko onye nwa m hapụ ya na mụ ga-akwụ ụgwọ mụ ga-akwụ ụgwọ hapụ n kana bɛ k'i ye kun dɛ. jiriki ibunu bɛ bugu yiri sun yɛrɛ ba. kɛ i a taara min di a ka maa ta ban min. ọ̀gá ye sinna se dun kɔ. ɔ gidi yɛn mɛ. ọ̀gá ye sinna se dun a segin sinna se dun kɔ kɛlɛ ni ye biyɛn kan. n ko i y'o se jɛ. sinna se dun kɔ. a kɔ wọn lé wọn gbogbo yẹ gbàgbọ́ wọn tó wọn. lọ́lọ́ yìí big lọ́lọ́ yìí ni náà ni wọ́n ti. àti kọ́mọ́ dùgbò àti kọ́mọ́ dùgbò àti kọ́mọ́ dùgbò. ọmọ ìkú wọn yẹ kí ọmọ ìkú wọn yẹ kí ọmọ bẹ̀ sí mi báyìí sí èyí ẹ̀ bẹ́ẹ̀ mi. ogun kan lè bẹ. ọ̀sìn náà mi. àbí ẹ̀ bẹ̀ gbọ́ hàmọ́. ẹ̀ bẹ̀ bí sọ̀kọ̀ mi. ọ̀gá àwọn ọ̀gá àwọn ọ̀gá àwọn bíbá ẹ̀ mú jẹ. ọ̀tẹ̀yìn agongwa weno mmadụ zụlike akago mmemego ụmụ mmadụ ọgasị agụ nkwọ gịnị gị na-eme ya odifi neme neme mmadụ kpọgasị obinna chere ihe a kwara agbara gara ndebere ndesara n'ime ụlọ ndebere ọ ya bụ akọcha ihe na ala anyị ebidogoro ebe ahụ wee ribe nne anyị eri ọnwa ịnọ ya bụgara aka gị na nwanne nwaanyị were kwajuo n'ite wee na-etinye ya ofu oge wee na-eri ka na-agbagbu agbagbu na jijiri nwa ikwuru okwu obi amapụ cheta oge Aịzik jụrụ bịa kedu ihe anyị eji chụrụ gị aja gịnị ka okwu nwanne m ọ sịrị ya na chukwu ya eweta o wee sị ya na chukwu ya eweta agbanyeghị na chukwu bịara iweta ya wetere ya n'ụdị ụzọ eweta ya weta ya n'ụdị akpụ na ofe mitigarị si anyị ji mee ọgụ ya mm. anyị leme hmm. onye a na-eri abalị n'abụkụ na-eri ofu oge a na-agbawu na agbawu a na-agbawu na agbawu nne ụnụ nne ụnụ na azụ n'ụnụ mgburi onwe onye na-emedi nne ụnụ n'isi nne ụnụ ọgbọ ya ara nwanyị ọbụ onye ara ọgịnị ọgịnị ọgịnị ka anyị mere gị nne unu nne unu ọgịnị. akpụ garị ogini ifunanya site na n'anya isalụkwa ụmụaka n'elu nri ọ na-asụ obi ka mmiri ọkụ ịchọrọ ka ha na-elu oge ịmana ị na-azụgbu ụmụazị azụgbu ịmana oge na-azụta ụmụazị a ebe okwugburu onwe ya na omegburu onwe ya na ọka ahụ ebe a ebe ụnụ zara m ahịa aṅụ mmiri debe iko ike nwa ọbara zara m ya ụra nwa ụra ndị debere na-apụ wetara anyị wepụta obere akpụ na ọgarị anyị ncha ga-eri ka agụ ugbu anyị were ka ikpochie ụzọ ịbatazi gajos gara onwe ị na-eti maka na iji nsogbu merụ nri akpụcha m ụzọ tere nne ya maka ịnọ akọcha ihe na na ya bido ba wee na-eri nyekwu nne bụrụ wee ya ofu ege wee bupụtara ụmụ ha ebe a wee ha na-eri ka ndị na-agbụgwọ nsogbu adịghị ọkụ mechiri ụzọ ya ee ị mechiri ụzọ ya ka ịma nka ịma nka ọzọ ịmara nọ ha eliwego ndị bụ na ha eliwego nna ebenu Mọ̀mí àchọ̀ nlicha nka. Ibenu nli. Mọ̀mí àchọ̀ nlicha nka. Tiwe. Mma like isokita ọ dị ị na-esi. Nsogbu adịrị ya. Nne nke abụọ ya lụtagoro di jide ụmụ ahụ n'ịtọ. Hei! Mụ ka ọ bụrụ sọsọ garị ka ha were ọ ya ekwe m di. Papa na-emebisiri anyị ndị anyị eninu. Eh, onye nkụzi anyị siri, na anyị na-eri nri anyị ekwuzi n'ọkụ ọkamma na oriri ọkamma na oriri tupu mere ụlọ ebere ya bụrụ na m bara n'ime ụlọ ọ bụrụ nri ya ndebere n'ime ụlọ ọ bụrụ karị na akwa ndebere n'ime ụlọ bụrụ jere mụrụ na ejecha ije ọkpụkpọ efuru nne unu na-eri nne unu na-eri kirichania ya ga iji eri echi rie nwanne echi ama m ebe nne gị si bute ọcha kọkọrịka wee wee bụrụ dedere m eribe na afọ ejiwe ebe a ọkwa ifụrụgụ ọkwa ifụrụgụ ama m ebe nne gị si bute ọcha kọkọrịka akụkọ ihe njiri isi gotere gotere ihe njiri ọkwụ dere kedi wudi mba mụ na ha bi n'ihu na nke a bịa mmụọ bi na mmụọ bi na mmụọ bi na ya nwaanyị ọkị na-eme ọkịrị onye ebe onye ga na-ajụ onye eme onye gbakọrọ ọnụ ụzọ ebe na-edesi ya kedu onye gbakọrọ ụzọ ebe na-edebe ihe ụta maka ụzọ onye nwa agbakalụ isi na agbakọ ka ị na-etiri m ayi yayi nnu na mmiri okwuru saa gị ọ gịnị nwere ike iji nwayọọ wee jụ m ajụjụ ọnwụ ya na ngwa ọkpakara ebe idebere kpọrọ m nwa nwa ofe na-abụghị nwere kpọrọ m nwa gị nakwa tupu adị m egwu mmadụ a egwu mmadụ egwu isi mmadụ atọrọ egwu mmadụ ya obinna ka ụmụaka ọnụchi ọnụchi mba ọ ọkpa na akwa ngụ enu kokọba na mmụọ bụ kọba na akpakpụkpara akpa akpọ onye kedu onye gbakọrọ ụzọ ụzọ ụzọ ebe na-edosa ya ebe na-edozi ihe kwa eh, eh. ebe na-edina obinna bike gbakara ụzọ ya mama ka ndị ọnụ mba ajụ papa bet ka a gbakara ụzọ o nwere ihe e were ajụrụ na-abụ ajụ ndị ajụ ndị asacha ajụrụ na-abụ ajụ ndị asacha n'ụtụtụ a mba nọ na kọtụ obinna gị baka wee je maka ya wee bụbụrụ chịkọrọ garị afọ ntara ego ntara afụfụ wee wee wee ma garị ma akara maka ụmụ ụmụ ihe dịrị ebe a ebe anyị wee tụtụkọrọ ha njem na onwe nke pụtara afọ mba pelu mfe mba nwayọ nne m ihe m chọrọ mpa bụ mpa marụkwa na chukwu <laughs> olee chukwu nke ọ chukwu kedu chukwu nke wetara ọrọ mụnwa debere ebe kedu ihe gbasara chukwu na garị debere n'ime ụlọ ebe nke ịfụrụ chukwu dị nnu webatara ebe a ịfụrụ aka chukwu mgbe o webatara ya ịhụrụ ihe ahụ na-aga ebe ịnwụ ọnụ ọjị na ọcha debere n'ime ụlọ ebe a wee debere m edepụrụ si ịhụrụ ya ịhụrụ ya onye ị na-arịcha ụlọ onye ji mma bepụ ya isi amụrụ m na okwu ka ị na m isi mechaa ọnwụ ya ihe a na-ekwu bụ mkpọmkpọmkpọmkpọ njiri njiri na-enye ọkụ na azụ ọsọsọ garị ka anyị na-ekwu ife a abeg ọsọ abeg mba ọ sị ka anyị na ịgba imu na kịta ebere mụ isi tebe na nakịta isi ga agbakwa okwe m n'ala ụnụ na-abụ ti isi n'ime ụlọ akịta ebere mụ na-abụ isi isi ụnụ na-aba na akwụkwọ ya ihe ga-ebe m ya mere egwu mmadụ ka akpọ obi na ọkata bịa na ekpere obinda aka n'ọnụ aka n'ọnụ ka ekpe ekpere onye isi a ịmapụ ụka nna ga-esi nke ha ọ bụ mkpebe n'olu ụmụ anyị ọ bụ n'aha Jizọs ọ bụ n'ike dị Jizọs n'afọ Chineke nwe anyị nwere skuul anyị gọzie anyị ma na anyị sheba anyị dịka ọkọ na-eche ụmụ ya nye anyị ala dịka nne na-enye nwa ya ala na alaghị akata ụtọ Chineke Chineke anyị na-asị onye ọbụla na-eme ka anyị jiri ịmụta akwụkwọ Holy Ghost Holy Ghost biko ọmụọkwa ndị a achọrọ ịkwenye ka izi ya ka ọ bịa gwa ya okwu ihe m chọrọ ka ọ nọ nwa na anyị chọrọ ịchụgba ndị na-akwụghị ụgwọ skuulu ha ndị na-akwụ ụgwọ ụlọ akwụkwọ ha ịma na ịchụpụ ụlọ akwụkwọ gị n'ebe a amecha ebe a na isi ebe a lawa ụlọ gị ọkwa ụlọ na ihe m na-ekwu na ọnụ na-ege ntị ihe m na-ekwu na ebe a gị mee gịnị

ko ne susu na a fi mu ne susu a tiɲɛ bɛ wala a ma ba mi yɛ ko susu ɔnà ɔkò mi yɛ ɔkò mi yɛ susu o su yɛ a bɛ before me be high down for the sale ba kɔ ale de sale ba ti ko olu olu akɔrɔ ya. a ti bɛ y'a daga kuma k'e bɛ ti n'a ya ne b'a ya ɔ de kɛ ɔ de sociology maka na ịmarụgo ihe dị m n'obi ihe dị m n'obi bụ ị na-achọkwụzi m ego ka m gaa n'ebe dị n'ihu ka ihe bụ ihe ahụ Obinna bụ onye nkụzi anyị n'ime ụlọ akwụkwọ ọ gwara ya ihe mere anyị akwụbeghị ụgwọ akwụkwọ anyị nọ ihe meziri ọ na-akparị ezinụlọ nọ ee ọchịchịrị nwa mpa gị ji nwa aka gwụ Ifeọma ọ bụrụ na ị bụghị enyi nwaanyị e, aga m esi Chineke kpọọ ọgọkụ n'ebe a ife na-eme gị n'isi mụnwa sọ ọ bụrụ ndụmọdụ ka m na-enye gị biko nwanne m tinye ndụmọdụ gị a n'akpa gị mana enidiri m ya butenwuru m akpa nonsense Iman, iman, iman jadai na. Aku nak cium

akadara aga izu ụka na-abụọ bịa ime njem n'oge ahụ gotenụ nke na afọ agha onye ime obi aṅụrị ọṅụṅụ kedu ebe unu si ka mgbe m batara mmiri Ọ ọ dị dị unu debere mmiri n'ụlọ si wee sie n'ime ebe gịnị mere na unu eji agwọ, ka ihe mere na unu agaghị agwọ anyị gara mana achụpụrụ anyị n'ụgwọ akwụkwọ maka mkwuo na ọ dị ka o si m n'ọnụ a chụrụ ụnụ n'ụgwọ akwụkwọ ka mmezie gịnị mme gịnị dị mgbaba egwu ka ọ ji egwu onwe m maka a chụrụ ụnụ n'ụgwọ akwụkwọ na-ekwuzi otu a ọkwa maka ọganiru ụmụ ike ị na-ekwu ụmụ ya mejezi akwụkwọ ka a chụrụ n'ụgwọ akwụkwọ ka m mezie elu gịnị ngwa ndoni ebe ọ dị otu a ndonu ndonu ndị ada alụ anya mana ọ na-ebido ya papa nye ezute anyị ndị a anyị ruo n'ụlọ akwụkwọ anyị anyị edobekwa imi ọ na-esi dobe imi na-asị ndonu ndonu papa ọ eh, eh, nwụọ na ọnwụ abụ onye anọchi anya go o ruo na nke ọnwụ ichebegoro m echiche ọnwụ n'ụtụtụ a n'oge m ezubeghị na-ejebeghị eje ka ị na-echere m echiche ọnwụ papa e, e, ikobe ndụ gị na-ele ya anwụrụ e, ya anwụrụ nna m ma ọ bụ mgbe ọnwa anyị mana ya anwụrụ ya anwụ mana okwu ụmụaka ụmụ anyị ga n'ihu ka ị na-ekwu ngbanijẹwu ngbanijẹwu ngbanijẹwu bẹẹ bọ. baba baba fowóyè owó ẹ baba baba baba wula bẹ kó kọ o atọkọ mi da o. mbẹ wo o de jọrọ igbo nwunye de nwuru ụtọ dị n'akụkụ ebe ni jesi ụda ahụ ma kpọpụtere m oche m na erigoro oyi ụlọ gbapụrụ m oche m ka m bịa buru oche m oche m dị m mkpa kamara na ni ni ni dɔɔba o de zuru anyi ɔkɔtɛ ɔɔ. baba na ɔbɔ mu ma dege baba o cɛ. ɛ bɔsu ka bɔsu kama o cɛ ni ni. baba wa lọ ke tún wa nù. baba wa lọ ke. mu àpò ẹ̀ bá kọ. mu àpò ẹ̀ bá kọ. baba ọ lè àwọn ọmọ wa o ọ lè àwọn ọmọ wa. nwa akwụ ebe akpa obebe akwa na ụgwọ na-ekwu m ihe akwa ị na-ekwu okwu akwa ama na-ekwu ụgwọ akwụkwọ ma egburi onwe m ọ dị mma akwa ya nwa ebe a ya lee anyị gotere egote na ma ụgwọ na-egote gị egote si nwaanyị na ma chọrọzi ego a ije kwụọ ụgwọ ahụ biko n'ụlọ ụmụ na-abụ ka en yanabadilika kọndọm dịka ah, kọndọm na-achọsị na akpa ee m na-eme yuzikwa kọndọm onye kọwetasịrị kọndọm oh, oh, oh, nwoke a na-agba n'ilo ee ka nsizinụ ụjesi akpata ike agụ ya weliruche n'aja o kọndọm ka chukwu na-ejide ya eji ekonata ifu akwa mma nsuzi a oje senata wolaki asụ akwa mma nsuzi ya oje pitosia ya na nwaanyị pitosia gbasia n'ilo okpenata nka mbịa sụba ezi nsogbu adịrịa na mechi ya ejekọbata n'ụlọ ọmụ na ya na Kẹ́bọ̀nà Kẹ́bìnà ọdún ìbí fà ọdún ìbí fà kan náà tù ó ó ní láti lóko bọ́ nìlò ní àná ìlà bọ́ nìlò ọ̀pẹ́yà ìlà bọ́ sí nìlò. N'ebe ka ị nwetara n'ebe ka ị nwetara ihe a ọ mụ ka ị na-ajụ ka emesi nweta ya nwa ebula akwa ikwu elu ka nsọ ka ntinye aka mama nwe ife m ga-afụ obere ego maka hụrụ ka a sụrụ akwa ya ga-afụ ego n'ime akpa ya ka mama m ga-afụ ego ya akpụ m ihu condom tom yuru obi ma ala sara mbe na nye tom tom na chinkom ya gburu ihe a wee wure tom tom nye m were ihe a nye m ma afọ ihe a na-akpasa emesịa ka nta ya amadị na ọ bụ chinkom dị ya ma ewure tọmtọm gbafuru tọmtọm na-aracha wee rizie nke afọ ya na-aba amadị na ọ bụ ya kesu dị anyị kọbụ ihe a na abụzi nwatakịrị na awụ na awụgbu tọmtọm na chingom oge ọ gwara tọmtọm nwa na chingom nye n'aka ị mara ozi nke bụ tọmtọm na nke bụ kọndọm imejugonu imejugonu nke a nke imefọrọ emefọ itinyere m n'akpa ka mfụ nke a ga-ebe okwu nke a bere okwu niile imeghe m nri imeghe m ego imepụ m aka na arụ gị ka nnobe ya eme na-ejide welụ be nna m ka nna ala ife a daalụ Hehehehe <laughs> <laughs> o na-eji iwe ọkụ o na-eji iwe oke wee su ụlọ ọkụ ee nke ọnwa na ototo tele na ọ na-efepụ m ume ma chi na-eji <laughs> nwapị nchọm nwa m na-ebu nnọọ na-edo anya ayọrị nya ọyọrị mata isiri hmm, makata yom ewu nwa ọ na n'eziokwu nwa abịa ka anyị were ihe yọrọ ikwu ofuke <laughs> ọ gbara agwọ bọọlụ ngwanụ nwa bi ngwa ka o dịrị ọ bụ na mbịazi ebe ọ dị mma ọ bụ na m abịara ọ dịkwu mma <laughs> ee ọ ọ bụ na o were kwuru ihe a mana ebe o were na akpa ọsọ mú mìíràn sí ẹgàmá. pẹ̀lú mmadụ siri akụkọ mmemme gongo mmadụ ọ gasị agụnkọ pẹ̀lú mmadụ siri akụkọ mmemme gongo mmadụ Rap maka. Akonko. Kene Baba, ị na-emewu mma mechie na onwe mmadụ. Anyị ana onwere nwere mmadụ. Oge ị bịara ịnụrụ ịma na ha ego. Anyị mire nwanne ya. Dona nwanne ya. nwanne ya. nwanne ya. Eze Afro ukwe na-ekwuru mmiri. Injinia rapụ ka nabakịrị nke o jikwa n'aka ya rapụ maka ya ụtara agba ya anyị na-ana obinna chere ọgịnị obi weti ọbọbinna ọgịnị na-eme ebe bọọlụ rapụ ibe aha atụwa iwere iwe dị na ajị onye jikwa agba ọtọ a nwaanyị ya akụ na ala a ọ sị na ọ chọrọ ịgwa gị ihe o merụ ihe a ji eme ka m kọrọ gị nna m na ọjọọ nke ya na-ewute onwe ya efuru ebe atọ nwere iwu ka ma nke o bụ ụzọ sụcha okpu mana mpọ m na-ala ikpe ikpo mpọ m gịnị na ọ na-ala ikele ikpo oge ọ sụchasịrị ogwu ogwu ọ na-ekpu wee sị ka ọsụsụ ya ka ji ahụ kaikai sụọ ka a na-akpọ pant ka ọsụsụ ego o ji aga ugbo wepụta ya na kọtọn kọp wọ́n ti yá na kọ́tọ́ nkọ́m ma wọ ẹwọ bí wọ́n máa mi yẹ kọ́ntọ́m. jọ́nyà kọ́ntọ́m kọ́ntọ́m. jọ́nyà bàkàrà wà wọ́n kẹ́ bẹ́ẹ̀ kó mi fọ́ jọ rí lọ. àwọn ẹ̀rọ máa yẹ kó bẹ̀rẹ̀ sọ kó wà mí yẹ kọ́ntọ́m. dọ́kun bàkàrà fún agbára kúlọ̀ kúlọ̀ nana kúlọ̀ nana bẹ̀ kúlọ̀ nana bẹ̀ kúlọ̀ nana bẹ̀ kúlọ̀ nana bẹ̀ kúlọ̀ nana. ìtọ́lẹ̀ yẹn na ọlùsì ìtọ́lẹ̀ yẹn na ọlùsì ìtọ́lẹ̀ yẹn na. asị elebeghị nkata riri agaghị eri afọ ya biko gbaghara biko ọ bụrụgodu maka ya maazị o nwere ihe nche eji mba m ya na ihe ọma adịrọ mma ya gagodu biko maka oge gosiri ihe ọsụta ga ya azụ ị ga-agakwa ọzọ ayọcha ya ayọ ayọchazie wee kọwara m ihe

nyamanye na ewe m iwe onwe ihe mma m adị asụ ivi na okpukpe mana mkpa na alaik ibu ose ọ na-asụ m okpukpe anyị akọwa n'ime ihe bụ kọntọ batụ ihe ajọ bikoro fọm mma m aba ime ebe a ihe egwu makara ya na-egwu ya gara ya papa unu na-ejekwa ndị kalaba n'anya nwanna ngwa ka ọ dị mba ụzọ enigwe negwa m m isi mechie ụzọ enigwe ọ ụzọ enigwe pụtara ebe a nwanna di akakwa nke ọgọ na-ekpere jicha aka nwa gị ka ama na nka akago mmemmego ụmụ mmadụ kpọgasị agụ ngwọ kwenu mmadụ solike akago mmemmego ụmụ mmadụ kpọgasị agụ ngwọ gịnị gị na-eme ụdị ife ụtọ nna ya bụkwa ụtọ dị ya ị ga-ama ọ ọmazie garị ojinu mezurin teepu teepu ọjị agụ nkọ abụ mmadụ kosulike aka nchi emeka ụmụ mmadụ kpọgasị ngwa lenu nwa gị lenu nwa gị jụrụ na ọ na-eli n'oke ili lenu nwa gị na chukwu agọziwo ya chukwu agọziwo ya ọ bụ okodoko ife ịjụ akụ maka ntụ ọ na-ebi akụ nkwọ gasị